enwe ka ndị igbo si edozi okwu n'oge gara aga ọ kwara onye kpatara na-asị ka anyị na-aba anyị ka anyị mara ka anyị bụ igbo si bụrụ igbo ụfọdụ a na-eti mkpu na ife ochie aghọghị ife ochie na anyị nọzi agbara ọfụ ngwa gee ntị enwere ka ndị igbo si edozi okwu n'oge gboo n'oge gboo ka ọ ga-abụ ọ bụrụ na gị na nwanne gị nwee okwu na ọ bụrụ na nwanne nke gị na gị na onye ahụ si n'ofu ime ụlọ maọbụ na gị na onye ahụ si n'ofu ụmụnna maọbụ n'ofu obodo o nwere ka esi edozi ya bụ okwu nwekwazie ka esi edozi okwu ma ọ bụrụ na gị na onye ahụ esigho n'ofu obodo mana anyị ga-ebidogodo n'ụlọ anyị ga-ebido na onye gị na ya na-abụ n'ofu ụlọ maọbụ n'ofu ụmụnna maọbụ n'ofu obodo ọ na-abụ nwanne na nwanne nwee okwu febulie n'anụ ụlọ na befa ekpegidozie ya na befa ọ bụrụ na o kweghị mkpeta akpọ ụmụnne papa ha ekpegide ya n'ime ime ka ha ha wee wụrụ ụmụnne papa ọ bụrụ na o kweghị ekpe ebupụgharị ya ụmụnna ọ bụrụ na eluo n'ụmụnna mana tupu ọ gaa n'ụmụnna a ga-ebu ụzọ nwee nke ime nne nke ahụ bụ nke a kpọrọ ụmụnne papa maka ndị ya ghọtafiom ekpeta anya n'ime nne ahụ o kweghị ekpe ebupụgharị ya ụmụnna ekpetarị ya ụmụnna ụmụnna ekweghị ekpeta ebupụga ya n'obodo ọ bụrụ na esi n'obodo pụọ o kweghị ekpeta e wee buruzie e jekwuwe n'isi obi nnukwu obi nnukwu obi nwa obodo ahụ mana tupu nke ahụ o nwere nke ga-abụ ekpegido ibunarị ụmụada n'oge gboo mgbe ụmụada ka ma ọnọdụ ha n'etiti ụmụafọ igbo nwaada mgbe a ka na-ekwu eziokwu nwaada pụtakwuchie okwu dozichie okwu etu ahụ nwaada ahụ kwurie ka ọdụ ka ọ ya adị tata anyị amaghọzi ife ndị a n'otu n'otu ọ na-abụzi anyị nwa okwu anyị eburu ya ebupụgazie n'ama ọ bụrụ na gị na onye ahụ esighị ofu obodo wee were bịa mana otu igbo ka unu bụ mana ọ bụghị ofu obodo o nwekwara ka esi edozie ka esi edozie bụ na i ga-ana na be nna gị kpọrịa ndị okenye ịbụọ mmadụ na-abụọ ma ọ bụ mmadụ ịtọ unu edee na be nna na ụmụnna obodo onye ahụ gị ya na-enwe okwu unu ruo unu etisarị ichi unu ha unu ndị ụmụnna ha ichi na enu na anyị bụ ndị bụ ndị dị etu a n'ọmụ na ụmụnna m owe na nwa ụnụ ka anyị bịara ka anyị chisara ichi na ife nwa unu mere ka ụnụ kpọọ nwa unu dụọ ya ọdụ ụmụnna onye ahụ ka ọ dụsiri isi ụnụ nwa ma ya anụghị ife ụnụ kwuru asụọla unu ọjị maka nọ ndị igbo ka anyị bụ asụọla unu ọjị nha gbaa izu ha wee ife ka a ga-esi wee dozizi ya ife ya esi n'ife agbapụta n'izu enwere ike asị unu naba na ha anụghị ife unu kwuru na ha ya akpọ nwa ha ka ha dụọ nwa ha ọdụ maọbụ asị unu ngwa na nsogbu adụghọ na ha ya akpọ nwa ha ka ha nụ n'ọnụ mmiri okwu nwa ha ọ bụrụ na ha nụchaa ọnụ mmiri okwu nwa ha na ha ya akpọzie unu mbọsị unu ga-abịa kpọkwazie nwa ha ka ekwuo ya bụ okwu ọ ka ndị Igbo be anyị si eme ife site n'otu a onye ilo aya ha amụ ife na-eme n'etiti anyị ekwubesie ya ọnya ya eburu n'obi na nnukwu obi nwa obodo ahụ ekwubie ma kwupụta ya mma enwere ụmụnna ọ ga-abụ ọbụrụ ọbụrụ na ịbata na ụmụnna ahụ ekwucha anya ọ bụrụ na nwa ha nwoke maọbụ nwa ha nwaanyị ka ikpe marụ ha enye nwa ha ahụ iwu imekwatakwa ụdị ife ọzọ asụpụ gị na ụmụnna imekwatakwa ụdị ife ọzọ anyị ga-agwa ụmụada ụmụada asụpụ gị ịma ndị na-edekwuzi ụmụada imekwatakwa ụdị ife ọzọ anyị ga-agwa ndị nwunye di ife asụpụ gị ịma ndị na-ejekwuzi ndị nwunye di imekwatakwa ụdị ife ọzọ anyị ga-agwa obodo niile obodo niile asụpụ gị gị na obodo ama mmekọ nwụzi na obodo na-eme ife ịma mbịa ebe ahụ obodo na-eme ife ọ bụrụ na afịa ka ị na-ere obodo ama mbịa so gị ịma nzu obodo obodo ama mbata na be gị ịma mbata na ezinụlọ obodo anwa ọ ka ndị Igbo anyị si eme ife mana ọ na-abụ abịa na-asị anyị ka anyị chighe azụ nke anyị ji bụrụ ndị Igbo ọtụtụ n'ime anyị etee maka ndị na-ekweteghị n'ọdịnala ụfọdụ n'ime anyị etee nọ ichighe azụ ahụ wee ọdịnala ichighe azụ ahụ anyị na-ekwu okwu enwere ife obu ka nkụ mana obi ọkụ anyị ekweghịzi anyị tọọ ntọ n'ala ka anyị mara ife nya bụ ichighe azụ bụ anyị na-ebe akwa na ndị gboo ji wee mee nke ndị gboo gburu ejima ndị gboo merụ nke mana mpụ na aghụghọ a na-eme n'elu ala kịta na obodo anyị karịrị nke ndị gboo merụ ka njuzie gị ebe ọ bụ na mpụ na aghụghọ a na-eme kịta karịrị nke ndị gboo merụ n'etiti anyị na ndị gboo kedu ndị ekwesịrị ịsọ nsọ ọ ndị gboo kwesịrị ịda asọ anyị ahụ maka na ife ọgbara ọfụ na-eme kịta karịrị nke ndị gboo mere ka ọka ha ma otu anọ na-ada ndị gboo bụ afam nyere m aka tụsaa ozi a pinye aka na akara ma zọnyere m okwu na ngalaba okwu echefukwara na ife anyị na-eme n'ọgbakọ abụ ịkwalite ọnọdụ igbo na asụsụ igbo na mmekọrịta ahụ na nwanne biko onye agha na nwanne ya ka emesịa